AWR Adventist World Radio Redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa anụ na-adịghị ememe n'oge awa a anyị na-arịọ ka amara nke onye nwanyị gaa n'iru bara anyị ụba n'ihi na ọ bụ naanị n'aha jehova ka nzọpụta dị anyị ga-ekpe ekpere onye nwanyị nara ekele n'ihi na ị na-echedobe anyị n'ihi na akwadobekwa anyị ịbịa oge niile ịnụ okwu gị ka anyị na-agbasa okwu a ka ọ bụrụ okwu nzọpụta nye mkpụrụ obi niile n'aha jizọs nyere anyị aka n'abalị a ka okwu a ga-agwa n'iru ịlụ ọrụ nke nsọpụta na ntị ndị gị n'aha jizọs amen ozi anyị taa n'ihi na anyị ma n'ezie na ọtụtụrụ ndị mmadụ na-esi n'ozi a na-enwere onwe ha na-esi n'ozi a na-enwe olileanya nke nzọpụta ozi anyị ga-ezipụta bụ ihe ozi nke anyị dekwasịrị ikikere nke ịchụpụ mmụọ ọjọọ dị iche iche ikikere nke ịchụpụ mmụọ ọjọọ dị iche iche anyị nwere ike iji ya n'ajụjụ sị onye nwere ike ịchụpụ mmụọ ọjọọ n'ihi na o doro m anya na mmụọ ọjọọ apụghị achụpụ mmụọ ọjọọ naanị n'ọbụ jehova n'ọbụ kraịst n'ọbụ onye kwere ekwe onye guzosiri ike n'ime jehova pụrụ ịchụpụ mmụọ ọjọọ dị iche iche achọrọ m ka anyị pụọ akọluchi anyị n'ozi dị mkpa nke kraịst jere n'inwe ọmịiko n'isi ofu nwoke nke na-enwe obibi ya maọbụ ebe ọ na-anọdụ n'ebe a na-eli ozu mmụọ dị iche iche ndị dị ebe a wee bilie banye n'ime ya n'ịbanye n'ime ya ha ewee n'ala ya n'iyi a na-ele ya anya anya asị ka ejide onwere onye pụrụ ejide ọ na-akarị ike nye mmadụ niile ihe ndị ejisi ike jide ya tinye ya igwe ma ọ bụ ịga ka o nwee ike nọrọ ofu ebe ihe ndị a niile egosi na olu amara ndị a olu ebube ndị a olu ike ndị a bụ n'efu ma ekele dịrị onye nwere ike onye pụrụ ime ihe niile onye nwere ọmịiko onye na-anapụta mmadụ nke o kere eke pụọ n'ihe ọjọọ niile dị iche iche na ikikere mmụọ niile dị iche iche onye mmụọ dị iche iche na ala ya onye bụ mmụọ n'onwe ya onye kere ihe niile ekele dịrị jehova na anyị nwere chidịka gị onye ịhụnanya mgbe kraịst nwụrụ nwoke dị otu a n'ime ọnọdụ dị otu a ka ọ na-esi n'akụ mmiri wee pụta o wee jee ịnapụta nwoke a n'akwụkwọ mak isi nke ise ebe a ka ga-agụta ihe anyị na-ekwu na mmụọ ahụ nke mmụọ ndị a banyere n'ime nwoke a bara ụba nke ukoo mmụọ ahụ wee tie mkpu n'oke olu wee gbute ikpere n'ala ekele dịrị jehova na mmụọ na-asọpụrụ ya na ihe ọ bụla na-asọpụrụ ya n'okpuru anyanwụ a mgbe mmụọ dị otu a ji bute ikpere n'ala ọ jụọ jehova jụọ kraịst ọ bụ gịnị ka yere na-abụ nwekọrọ ma ọ rapụ ya na obodo a na mpaghara obodo a n'ihi na ya amaghị ebe ọzọ ya ga-eje mana n'ihi onye ọ na-ala n'iyi n'ihi mkpụrụ obi ya nke n'ọchọ ka o zuo ike mkpụrụ obi ya nke ọ chọrọ ịdọghasị onye nwanyị wee gaa n'iru jụọ ya onye ọ bụ ọsịsa ya dị iche na ajụjụ ajụrụ ya ọ pụrụ akpọ aha ya mana ọ kọwara ole ha dị ihe bara ụba rue otu narị nke dị mmadụ na-arụ na nghọta anyị anyị ga-ama n'ezie na nwa okorobịa ejighị ike ya na ume ya na-eme ihe o nweghị nghọta nke mmadụ echiche zuru oke adịkwa n'ime ya ihe mmụọ ndị a gwara ya ka ọ ga-eme hazie were mma laa onwe ya n'iyi ọ ga-eme otu a hazie tawa ahịhịa ọ ga-eme otu a mana ọmịiko nke jehova ọmịiko nke kraịst onye nwanyị wee baa mba n'okolu n'agbanyeghị nyija nke mmụọ ndị a yijere ya mee ka mmụọ niile nke dị n'ime nwa okorobịa si otu agbapụ banye n'ime ezi ezi bụ ihe rụrụ arụ ihe na-ezughị oke taa ọtụtụ ndị mmadụ na-eri ya dịka ihe kwesịrị e, okwesị ezi bụ ofu anụ nke jehova kpọrọ asị na ihe dị ya n'ime jọrọ njọ ọ baghị uru n'ụdị ọbụla mmadụ iri ya ọ na-eme ka nrịanrịa dị iche iche dị n'ime mmadụ n'ihi na ihe na-esi n'ime ya pụta bụ ihe na-ezu oke ngwa ngwa mmụọ niile ndị a n'oke bụ wee soro ezi ahụ ha niile wee daa na mmiri ịla n'iyi wee zuo ha oke naanị ihe anyị nwere ike ịghọta ebe a bụ na jehova zọpụtara nwa okorobịa n'o mere ka ndụ ya dị ọhụụ n'o mere ka o nwee ike nke ịmara ebe ọ nọ inwe ike nke ịdị ndụ na-abụghị ịla n'iyi onye nwe anyị nwere ike chụpụ ajọ mmụọ na-agbanyeghị ụdị ike ajọ mmụọ ihe anyị kwesịrị anyị na-arịọsi ji obi ike bụ ka onye anyị ike ka onye anyị okwukwe ka onwe anyị anyị wedata onwe onye n'ala mgbe anyị nwere ọnọdụ ndị a n'ime jehova anyị pụrụ ime ka ikikere mmụọ niile dị iche iche daa mba n'ihi na ọ bụghị n'ike anyị kama n'ike nke jehova ọtụtụ ndị jehova nyere ikikere nke ịlụ ọlụ ọlụ ha adịghị ezu oke n'ihi emesịa ha etinye mpako ha etinye mfuli elu asị na ha emeghị nke a mana chezọọ na ọ bụghị ha lụrụ ọlụ dị ụtọ a kama na ọ bụ jehova lụrụ ọlụ dị ụtọ a naanị ihe anyị bụ bụ ngwa ọrụ n'aka jehova otito niile site n'ọlụ anyị ga-agara jehova ngọzi ya bụ nke anyị onwe anyị ga-enwe olileanya onye nwe anyị gara n'iru napụta nwaanyị ọzọ nke nwere okwukwe n'ebe jehova nọ okwukwe dị mkpa okwukwe na ọlụ zuru oke ha abụọ na kọta ọ bụrụ na nwaanyị enweghị okwukwe lee nụnụ naanị na ya bụ ọ bụghị bi jehova jizọs aka naanị ya bie ọnụ uwe ya aka na ị ga-enwe ike iwere onwe ya onye na-anọla na nrịa nrịa iri afọ na abụọ iri afọ na abụọ ọ nọ na nrịa nrịa na-arịa ọrịa ọbara na-esi isi karịa ihe ọbụla nke pụrụ esi isi a na-asọ ọbara karịa ihe ọbụla a na-asọ asọ ma nwaanyị a nọ n'ime ọnọdụ dị otu a o jeela na ngalaba niile dị iche iche na ndị na-ahụ maka arụike nke mmadụ tụfuo ọtụtụrụ ego dịka ọ dịkwa taa ọtụtụrụ mmadụ na-aga n'ebe niile dị iche iche na-achọ ọgwụgwọ ma chezọọ jehova chezọọ jizọs nna nke pụrụ ịgwọ ọrịa ọbụna nke na-atala nchara so akọluche anyị na-akpọghachite n'ebe mmadụ nọ taa bụ na okwukwe anyị aha gị ịdị n'ebe jehova nọ n'ihi na ọ bụ okwukwe nke anyị nwere n'ebe jehova nọ ga-eme ka nrịanrịa anyị mkpagbu mmụọ ọjọọ ndị a niile dị iche iche ga-anụ olu jehova wee baa mba n'ihi na a na-ekwu na ebe ndị mmụọ ozi gbara ogige na ajọọ mmụọ enweghị ike ajọọ mmadụ enweghị ike naanị ntụkwasị obi mgwedata onwe onye n'ala ikwesị n'ezie na onye a bụ jehova ịrịọ ya amara onye nwe anyị agaghị arapụ anyị n'ime ọnọdụ dị otu a ya mere anyị ji nkụzi ihe ndị a na-akwalite mmụọ nke mmadụ nwa chineke tụgharịa echiche mara na ebe jehova nọ bụ ebe nzọpụta nọ mara na ebe jehova nọ bụ ebe amara nke zuru oke nọ onye nwe anyị agaghị ete nchichi ịwụsa amara ya ịwụsa ọmịiko ya ịwụsa ebere ya ịwụsa ịhụnanya ya ma ọ bụrụ na anyị atụkwasị jehova obi ọ bụrụ na anyị eme otu a nzọpụta anyị ga-adị nso bịa nụrụ olu jehova bịa ka gụara jehova nwee mmerịkọta chụpụ ihe ọjọọ niile ndị a ejidela ihe ekwensu wee na-achọ jehova ijide ihe ekwensu n'aka nke a na-achọ jehova ị gaghị enweta ọ bụ mgbe ị rara onwe gị nye jehova si nna anyị lee m abịakwutewo gị mere m dịka obi m na-arịọsi ike onye nwaanyị sị na ọ ga-adịrị anyị mma dịka ọ na-ekpere anyị ka ọ dịrị anyị mma onye nwaanyị ga-ekpe ekpere nke na ọ gaghị emezu onye nwaanyị ga-arịọ arịọ nke na ọ gaghị emezu ịhụnanya ya ga-atana atana naanị anya onwe anyị na-eme ka ịhụnanya nke jehova tana ịbụ ijidesi ihe nke ụwa ike ijidesi mmehie ike na-egeghị jehova ntị ka anyị kwara onwe anyị akwa n'ihi na ọ bụ mmasị jehova ka anụ ọhụụ ọ nke bụ mmadụ laa n'iyi kama ka mmadụ niile bịarue na nzọpụta ihe ndị a kụziri anyị na jehova dị na njikere na mgbe niile inye mmadụ nzọpụta nke zuru oke were okwu ndị a zụọ onwe gbaa onwe gị ume ịnọdesi ike n'ime jehova mgbe ọbụla ọ ga-abịa na ị gaghị abụ onye ga-anọ n'ime ọnọdụ ndị a laa agbanyeghị ihe ọbụla nke na-agabiga n'ihi na ụwa nke a onye na-achị isi n'ime ebume ji e, o nwere ihe niile dị iche iche iji mee ka okwukwe gị daa mba mana jisi ike jisi okwukwe gị ike onye okenye chukwuemeka ngọzi aja imela na ndụmọdụ nke inyere anyị anyị na-arịọ ka mara chineke ngọzi ya bara gị n'ezinụlọ gị ụba n'aha jizọs amen n'ọnụ nwayọ mgbe ndị ọbụ abụ ga-ewetara anyị abụ nke pụrụ iche ntị ozi nke a dị ụtọ bụ abụọma nke ndị insabụ wetara anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke gọzie unu ka mara ya baru n'ụba n'aha jizọs n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-eweta akwụkwọ nsọ wee kọwara anyị ihe chineke kwadobere n'ụbọchị nke taa mgbe anyị nọ na-eche onye mgbasa ozi mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363-7224, mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị na nwere ike ige ozioma nke taa na www.awr.org gị asụsụ Igbo arorg chekụta itinye asụsụ Igbo ama m na anyị nọ na njikere onye mgbasa ozi nọkwa na njikere ihe dịrị gị na mma gị onye ọma na-ege m ntị n'oge nke a chineke gọzie gị ma mekwara gị amara ka anyị kpee ekpere imeela nna anyị nke eluigwe onye dị nsọ onye hụrụ anyị n'anya n'ihi ịdị mma gị na obi ebere gị ka iji wee kwee ka ndụ anyị wee fọọ n'oge nke a gbaghara anyị adịghị ọcha anyị niile na-agazi agazi meere anyị amara dịka anyị na-anụ okwu gị n'ụbọchị ndị a ka anyị nwee nghọta n'ebe okwu a dị ma bie ndụ dị ka ị na-achọ mgbe ị ga-apụta ihe na mbara igwe ojii ka e wee hụta anyị dị ka ndị kwesịrị ntụkwasị obi ka bụ arịrị anyị n'aha Jizọs bụ onye nwe anyị emen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ n'oge nke a site n'akwụkwọ luk isi iri na isii amaokwu nke iri abụọ na asaa na iri abụọ na asatọ luk isi iri na isii amaokwu nke iri abụọ na asaa na iri abụọ na asatọ o wee sị ya mere arịọ m gị nna ka ị ziga ya n'ụlọ nna m n'ihi na enwere m ụmụnne ise ka o wee dọọ ha aka na ntị ka ha onwe ha ghara ịbịakwa n'ebe mmekpa arụ a isiokwu anyị n'oge nke a bụ ọ bụ nduhie ọ bụ nduhie anyị bịala anya n'ụbọchị anyị taa ọ bụ nduhie a na-echu nwoke na nwaanyị ụra ọ bụ nduhie a emeela ka anyị baa n'ọtụtụ ihe ize ndụ gịnị bụ ọ bụ nduhie a otu anyị ga-esi fụọ ndụ ma dịka ụwa ma ọ bụ dịka ụwa na-achọ ma ọ bụ nwee afọ ojuju n'anya anyị dịka anyị chọrọ mana ọ bụ ihe mwute na ọ dịghị nwa mmadụ na-ebi ndụ a nwere ike inwe afọ ojuju na-abụ onye nke bara n'ime jizọs onye nke mmụọ chineke dị n'ime ya n'ihi ọ bụ naanị ya nwere ike ghọta ụwa ghọta ọdịnihu nwee afọ ojuju n'ihi ọdịnihu ọṅụ nke alaeze chineke ọ dịghị ihe ga-enye afọ ojuju karịa ya ọ bụ nduhie ka ekwensu nọ n'iduhie anyị ime ka anyị were ihe na-abụghị ihe kpọrọ ihe werekwanụ ihe bụ ihe si na ọ dịghị ihe ọ bụ gịnị ka anyị na-ekwu okwu ya na akụkọ a jizọs kọrọ n'akwụkwọ Luk ọ dị ọtụtụ ihe mmụta anyị kwesịrị ịmụta n'ime ya anyị anaghị aga ịmụta ya na ngalaba nke onye nwụrụ anwụ anyị na-aga ịmụta ya na ngalaba nke akụ n'ihi onye ọgaranya anyị ji okwu ọnụ ya wee mee ihe ngụpụta nke akwụkwọ nsọ si nna anyị abraham biko ziga lazarus na ụlọ nna m enwere m ụmụ nwanne ise ekwedila ya dị ọha aka na ntị ka ha ghara ịbịa n'ebe mbibi a elekwana otu onye ọgaranya nwere ihe niile nwere ndị ohu nwere ezigbo ụlọ gbara ezigbo moto ga-esi gaa n'ebe ịla n'iyi ebe ite ikikiri eze ịhụ na ọ bụ nduhie jizọs kọrọ akụkọ a na otu ọgaranya dị nke nwere ihe niile obi ya na-enweta ma tọọ ya ụtọ ya nwa onye ogbenye ogbenye ọnụ ntụ onye nke ahụ ekweghị ya o nweghị ike ịkụtala oriri ya bụrụ ya na nkịta ga ị na-adọhe n'alaeze onye ọgaranya onye ọgaranya bịa bichaa ndụ ya ndụ okomoko ya niile ndụ afọ ojuju ya dịka ụwa si na-ahụ ya si wee dị amaara m na ụwa anyị taa onye ọgaranya bụ onye ọgaranya ọ bụ ya na-agafe ọ bụrụ otu a ụzọ Legọs dị ụmụ nwa obodo na-aga n'ụzọ gị na-adara ya n'ala ha na-etunye aha ya na-aghachiri ha ego ha na-achụfụsị ndị ọzọ n'ụzọ ka o nwee ike gafere ọ bụ ihe ha ga na-emere ya mana emechara anyị ihe a mgbe o ji nwụọ ya laa n'ebe ite ikikere eze akụ na ụba ya ihe niile ndị ahụ etoro ya n'ụwa edugaghị ya alaeze chineke n'ihi gịnị o geghị ntị okwu chineke o jighị okwu chineke kpọrọ ihe n'ime ndụ onye a abụghị onye ekwesịrị isi na ọ nọọla n'ụwa o si n'ụwa tawa ahụhụ ya ọ ritela ọkụ mmụọ ya n'ụwa n'ihi anyị na-ekwu ya ekwu anyị hụ onye ihe siri ike n'ihi na ọ na-atụ egwu chineke n'ihi na ọ na-asọfuru chineke na ikwesị ntụkwasị obi ihe anyị ga-esi ya bụ fụọ ọ dịghị olileanya ị nwere n'ala eze chineke n'ihi ọkụ mmụọ na-ebido n'ụwa ọkụ mmụọ ga-ebidola onye lere gị anya si n'isi ruo na mkpịsị ụkwụ ahụla na ọkụ mmụọ bụ ezuola oke ebe ị nọ mana ihe abụ okwu ụgha nke ekwensu tinyere anyị n'ọnụ iji na-eduhie anyị ọkụ mmụọ ebidoghị n'ụwa n'ihi ọ bụrụ na ọkụ mmụọ bidoro n'ụwa lazarọs agaghị nwụ laa n'ebe udo dị laa n'ebe ntụsa ahụ dị laa ebe ọṅụ zuru oke ekwensu na-eduhie anyị n'ọnọdụ dị otu a n'ihi ya ka o ji dị mkpa ka anyị kpọrọ akọ na uche anyị lọgharịa na ndụ anyị na-adị mgbe ụfọ ọ dịghị ihe nkụta ọ bụ nye ọtụtụ mmadụ mpako nke ejighị chineke kpọrọ ihe nke ejighị okwu chineke kpọrọ ihe nwere ọtụtụ ụzọ o ji na-alụ ọlụ ya ọ dị ndị ọbụ ka akpata ego bụ ọgaranya ọ dị ndị ọbụ ka gụọ akwụkwọ ọ dị ndị ọbụ ka a nwee ndọrọ ndọrọ ọchịchị chịtasa ọchịchị ka ọ bụrụ onye a maara aha ya na ọ chịrị ọchịchị ya ejiri ya mee ihe arụ niile dị iche iche ọ dịla ọtụtụ ihe ndị mmadụ ji na-ebi ndụ ọjọọ na-emeghesi aka na-eme nke ọ ga-abụ ọ bụrụ na ha nwụọ taa alaeze chineke dị anya n'ebe ha nọ mana otu ihe ịdọ aka na ntị onye ọgaranya dọrọ mụ na gị ọ bụrụ na anyị bụ ndị na-ebi ndụ na-eji okwu chineke na-akpọrọ ihe n'oge nke a anyị bụ ụmụ nwanne ya ndị ahụ ọsị gaa na uga gwa ha ka ha ghara ibi ebe a na ihe ndị a niile bụ nduhie n'ihi ya ka o ji dị mkpa gị onye gere m ntị n'oge a ka anyị ga ị na-achọ ụwa dịka o si wee dị ka anyị gee okwu Chineke ntị ka ihe wee dịrị anyị na mma ka ekwensụ ghara iduhie anyị ka anyị kpee ekpere imela nna anyị nke eluigwe n'ihi imepekwala anya anyị n'ọtụtụ ụzọ nke ekwensụ si na-eduhie anyị Chineke biko nyere anyị aka ka anyị bie ndụ nke ezi omume n'aha Jizọs bụ onye nwe anyị ekwensu na-eduhie anyị n'ime ụwa anyị nọ n'ime ya ma na-arịọ gị onye ọma na-ege ntị enyela ekwensu ohere ka o wee duhie gị mee ihe dị mma nye chineke ohere ka o wee duzie gị n'ime ụwa anyị nọ n'ime ya a na-ekelela onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ n'ụbọchị taa anyị na-asị ka chineke nọnyere ya ka chineke gọzie ya na ezinụlọ ya n'ihe ọ bụla ha na-eme n'ime ụwa ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a 07063637224 7224. chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo